Welcome to Shegun Obayendo Foundation, promoting national language for unity. Learning Igbo language. Hello! Welcome to another episode of Learning National Language for Unity with Shegun Obayendo Foundation. In this episode, we shall be looking at self-introduction in Igbo. self-introduction means nkọwa onwe nkọwa onwe self-introduction in Igbo if you want to introduce yourself you start from your name so let's start aha m bụ my name is you say your name adị m afọ I am dash years old adị m afọ I'm dash years old. If it is five years, ten years, any, how old are you? You say your age according to the numbers. We are going to teach you numbers later. Okay, let me say I am 15 years old. Adị m afọ iri na ise. After saying your name, you say your age saying your age is adị m afọ iri na ise let's say i am 15 years old aha nne m bụ oriakụ ogochukwu Okori. aha nne m bụ oriakụ ogochukwu Okori. my mother's name is mrs ogochukwu Okori. aha nna m bụ maazị Emeka Okori. My father's name is Mr. Emeka Okori. Anyị bi na Abuja. Anyị bi na Abuja. We live in Abuja. Nne na nna m bụ ndị ọrụ bekee. Nne na nna m bụ ndị ọrụ bekee. My parents are civil servants. enwere m ụmụnne atọ i have three siblings enwere m ụmụnne atọ i have three siblings ofu bụ nwoke one is a boy ofu bụ nwoke one is a boy abụọ bụ nwanyị two are girls abụọ bụ nwanyị two are girls ọ na-amasị m iri osikapa i like eating rice ọ na-amasị m iri osikapa i like eating rice aha ụlọ akwụkwọ m bụ the name of my school is say the name of your school ana m agụ ana m agụ I am you say your the class you are ana m agụ ana m agụ elementary nke ise I am in primary 5 abụ m onye Anambra steeti abụ m onye Anambra steeti I am from Anambra steeti aha obodo m bụ ụmụakụ m bụ ụmụakụ the name of my village is ụmụakụ ọ na-amasị m ịgba ọ na-amasị m igwu egwu bọọlụ playing football adị m ọcha n'akpụkpọ ahụ adị m ọcha n'akpụkpọ ahụ I'm fair in completion I'm fair in completion etoro m ogologo I am tall if you want to say I am short adị m mkpụmkpụ adị m mkpụmkpụ i am short enwere m ọtụtụ ndị ọyị enwere m ọtụtụ ndị ọyị i have many friends enwere m ọtụtụ ndị ọyị i have many friends ana m aga n'ụlọ ụka katọlik i worship with the catholic church aga m abụ dọkịta ma m akwụkwọ I will be a doctor after schooling aga m abụ dọkịta ma ọ bụrụ na m akwụkwọ I will be a doctor after schooling. Thank you very much for watching. I know with this, you be able to talk about yourself in Igbo language. Thanks for watching. See you in the next episode.